nwatakịrị nwaanyị enụnwa dị 15 years ọ nọ 3 na bandege Secondary School Migori County na Kenya ị ma na nwatakịrị bụ onye bi ebi n'ụlọ akwụkwọ ọnụnwa ọ ya ka o rụziri ụbọchị ụka Septemba 24 2023 dịka ụmụazị bi ebi n'ụlọ akwụkwọ onye ọbụla ga-ejegasị n'ụka ya dịgasị iche iche ya nwa ka onye enụnwa bụ onye dị 15 years nọ JS3 nọzi n'ebe ahụ ndị ụka ya na-aka ụka ụbọchị ụka ahụ o wee bụ na e nwere one of the school prefects ya na ya nwere okwu onye nụnwa ya na ya nwere okwu nwezi ka o si wee gwu ya okwu n'ụbọchị ụka ahụ oge a na akọ ụka ị mana nwatakịrị nụnwee na-afụ ihe onyonyo ya ebe a wee were iwe wee si ebe ahụ a na akọ ụka wee pụọ enweghị onye ọ gwara ebe ọ na-eje maka na ndị niile furu oge o kuniri che na ọ bụ ka o jee nyụọ mamịrị na ọ na-anaghachite azụ kagidere ya bụ ụka wee kasịa afụghị nwatakịrị nụnwa ka e mesịziri e wee chọbazie na afụghị ya n'ụlọ akwụkwọ mgbe ahụzi ka deputi prịnsịpal ụlọ akwụkwọ ọnụnwa ji wee nye iwu gwazie ndị skuul prefects niile ka ha gagharịa na all the classrooms jechekie ma ga-afụ nwatakịrị ya na-afụ ebe a ọkwa ya nwa ka ha bazi n'otu klasrum wee fụzie na nwatakịrị nụnwa ewelugo ụdọ wee kwụgbuo onwe ya ị chọrọ ka anyị mere gị birthday shoutouts announcements advertisement of your products chat us up on WhatsApp through plus 234 nwatakịrị na-afụ ebe a wee jekwa ụdọ nwa 15 years maka obi ọjọọ kedu ihe gị na school prefect jelụ na ịgaga eje na office of the school principal wee lee your complaint kedu ka ọ ga-esi wee bụrụ na nne na nna gị na-ata afụ na-azụ gị n'ụlọ akwụkwọ iwe were aka gị wee kwuo onwe gị ụdọ wee gbuo onwe gị ka ọ tọọ nne na nna gị ụtọ maka ihi gịnị ihe gị na skuul prifekt na-eje ya nwaka ka o ụbọchị mọnde septemba 25 2023 deputi prịnsịpal wee sị ndị uwe ojii na-ekwenụ ka ihe enunwa siri wee mee mgbe ahụzi ka eji wee gwa nne na nna nwatakịrị enunwa wee sị ya na nwa ụnụ nwaanyị bụkwa onye nke kwụrụ ụdọ n'ụlọ akwụkwọ ka a na-eme ka a na-enepụzi anya n'akụkụ ebe ahụ ọ kwụrụ ụdọ ewee fuo ebe ọ drọpụ a note wee sị ndị mmadụ na ihe o ji wee kwuo onwe ya ụdọ wee kwụgbuo onwe ya bụ maka mkparị o nwetara n'aka one of the school prefects of Bandege Secondary School Migori County Kenya a na-akụ ya ọbụla akụkọ nne nwatakịrị wee na-ebe nne ọ gịnị ka anyị mere gị iji wee gbụwa anyị obi otu nwa kedu ihe o jiri wee bụrụ ihe gị na nwata akwụkwọ ibe gị jere ka ijeziri wee bujezie etu anọda level nke iwepụ ndụ gị ịbụ nne ịbụ nna gwa ụmụ gị bụ ndị bi na bọdịn skuulu ka o wee ha anya ka o doo ha anya na ọ bụrụ na ahọọ ndị ọchịchị nke ụlọ akwụkwọ dịka skuul prifes na onye ọbụla n'ime ha enyere ọkwa anụnwa ma ọ bụkwana nye ya ịtarị na enwere ka ya bụ ihe si abịa abịa n'isi ka ha mara amara na ihe ahụ ndị ahụ na-eme ga-emesịkwa ruo oge ha nwa na onwe ha ga-eru levụl ahụ o nwere ike ha mee nke karịrị nke ndị ahụ na-eme ka nwa gị nwoke maọbụ nwa gị nwaanyị gara iji obi ọjọọ ma ọ bụkwa na ihe na nwatakịrị ibie na-eje maka ihi na onye ahụ bụ skuul prifekt wee were ya wee were obi ọjọọ ma ọ bụkwa na obi ilu ma ọ bụ obi ọkụ wee wepụ ndụ ya eziokwu na enwere ụfọdụ skuul prifekt na-emekpa mmadụ ahụ na-echi ndị mmadụ ọnụ n'ala bet the onus lies on you as a student of that school to make a proper report to proper quarters. You go and lay your complaint to your form teacher. Go and lay your complaint to the principal. The principal of a school is always there to listen to the students. So na-eji na maka ihe gị na nwata akwụkwọ ibe gị jere ijezie were aka iwepụ ndụ gị. Kedu ihe ị ga-akọziri ndị nne na nna gị bụ ndị na-azụ gị n'ụlọ akwụkwọ? Kedu obi ha ga-eji nabata ụdịrị akụkọ ọnụnwa na iwepụrụ ndụ gị maka ihe skuul prifekt mee gị? gụnwa bụkwanụ skuul prifekt enyere ọkwa bụ bunye gị ịtarị si gị were ya wee na-etebe ndị ọzọ anya marakwa ama na ha bụ ụmụ akwụkwọ ibe gị echi na ha ọnụ naanị emekpena ha ahụ ịmakwa ebu niile ga-ezu echi ụfọdụ oge eburu skul prifekt onye ahụ emesịa ọ bụrụ na onye ahụ mgbe unu ga-etosi ya gosi ihe na ununu ga-agụ onye ahụ akarakwa gị n'ọkwa butuo onwe gị ana mee nke ahụ ị kwesịrị ime mana echigwo na mmadụ ọnụ naanị akpagbukwe na mmadụ ka onye ahụ ghara iji maka na odiwuhozi mmekpa ahụ niile ahụ ọ na-enweta n'aka gị were jee gbuo onwe ya